ụmụnne m ndị igbo ekene m unu asị m nke onye china na zere asịkwa m ebe bere ugo bere nke ibe ya ebe asị ka nkụkwa ya ozi injinia wee bịa n'ụbọchị Tabu maka ụmụ nwa na ndị ọga na mbụ ana m enyegodi chukwu okike abịama ekene n'isi ụmụ niile gbachaa na ndị ọga ha ga-edu bido taa dịrị wee gawa wee banye na aha ọhụụ bụ 2024 a sị na ọ ga-abara gị nke ịbụọ dị n'ime ya bụ maka ndị ọga bikonu ndị ọga anyị unu na-edu ụmụ unu obi bikonu were unu ezi obi kperefe ekpere gọrọfụ ọfọ ndụ ọ bụrụ ego ọga nyere bụ isiokwu kama nọọ obi o ji wee mee gịnị nye gị ya bụ akụnụba maka ife nji ekwu ya bụ na ọtụtụ ndị mmadụ nwere ike fama nghọta okwu a na ọ gaduru gị nye gị 1 million nye gị 2 million nye gị 10 million ọta gị osu ma na ego ameme gịnị ama sustain business gị ha yes ezukọtago afọ a 1 year 2 years wue dakpunaga kama m ga-agba ka m gwọ kama ya ka m tụwa ka m kwu bikonu ndị ọga ka amaka ọjọna ketere ụgba ketere ose chetanụ na onweghị onye ma echi ife ọsọ nwa bụ ohi na mee gị ife ọsọ na mee gị biko ụwa bụ eneta ọ bụrụ na mmehie adịrọ mgbaghara ama ndị ụwa a dị omimi maka ife m ji ekwu ya bụ na gị ijele mata amata na ịma mgba na ọgbọ forever gị bụ nwa bọị ichekwudo na ife ịnọbụ ka isi evu ego ọga gị wee ruo ụlọ wee gbaa ana wee gbaa moto oke soro ngwere maa mmiri ọ bụrụ na ọka oke ọ ka ngwele ngwere ọkwa isi kara aka na egbu ogidi mana isi aka ha aka bụ ogidi ogidi etibuo ya ife m ji ekwu ya bụ na oyi ndụ jem ife na na ihe sokwa anyị ọkụkọ na-akpa nri anya ufi akọ na ya ire anya na ngwuru iji ya wee gaba ije rụọ ị mata ebe isi mara ebe ị na-aga mara ebe ị na-eje mara ebe ị ga-anọ n'ọdịnihu ife m na-agwa gị ịma nghọta ya bụ ife ihe nwere ike ịkwatu mmadụ n'ụwa a na o bidola afịa asị na ọ naghị emewe bụ na belụsọ na iji ego ọga gị eme investimenti. o nwere ife nkụzi n'oge gara aga ife a na-akpa na ụfọdụ ndị ọga na-atụ ụfọdụ ụmụ nwa abụọ nga mmụọ agba gị ụsụ maka na iji ife ọga iji ego ọga idobe arụ na ọga amarọ ka m gwa gị eziokwu kwefuru ọga na ọ ga-abụ ifeta ị na-eme ife ọ na-abara gị mba ọ na-eti gị ife ọga ahụ fụrụ gị n'anya kwefu nwunye ọga ahụ ị yabụ ifete ọ na-abara gị mba na-agwa gị ife ị kwesịrị ime ka o wee nwee ike ịbara gị nwunye ọga ahụ fụrụ gị n'anya marakwa ifuru ndị ọ ga-abụ ime ife ha agbachi nkịtị ha emee ka uche ha adịghị ya nwanne m gwa akwụkwọ maka na ikpete maazụ ndị a ga-apịawa gị azụ m na-agwa gị eziokwu so ụmụnne m ndị a ga-asetụrụ di disemba to new year ana m asị gị congratulation ndị ọga ga-edukwana ụmụ mmadụ ife ana m asị unu jide ka unu ji mana ife m chọrọ ịgwa gị ma na o nwere ife dị iche between dike na otegwu achọ ka ịbụ dike ka e nwee ike ịkọ akụkọ gị n'ọdịnihu so ụmụnne m ọgwụsịa ka ọha n'onu ajụrụ onye na-ekwunu aka mbụ onye nke unu bụ maazị UC ife anyị bịa bụ ka ọ mee gịnị ka ọ dị mma ọ bụrụ na ọ bụ mbụ ka ị na-afụ ife ozi masị gị nnọọ sonyere m gaa na my YouTube maazị UC ka ị were anya gị gbara onwe gị ife nkiri igbo anyị ga-adị ụmụnne anyị ndewonu